Good day, everyone. I hope we're fine. Welcome back to our podcast. This is podcast with Yocho, and I'm continuing with the series "The Lady, Her Lover, and Her Lord." And our last chapter was chapter two that we reviewed. Now we have 16 chapters in this book, and my promise was to, you know, put us through it, the 16 chapters, through these voiceovers. And I hope to be as diligent as possible as I deliver them. I know it's been a while that I dropped one, so um, you guys are gonna have to bear with me. So, yes, the third chapter says, Bent babies make broken ladies. And on this chapter, Pastor T.D. Jakes is talking about you know, the early stages of a lady's life that determines what she becomes, you know, later in her life. as she becomes a lady, what happens? Yes, so I'll, I'll read the first chapter. So he said, Have you ever felt bent out of shape? There are things that can happen to you that leave you disfigured I do not mean outwardly, but inwardly. Many ladies in this country, that is in the United States, because it stays in the United States, so you could redirect it to our country, Nigeria, or whatever country you are in. It doesn't matter. So put it in your own context. Thank you. So many women in this country are bound down under the weight and pressure that comes from deep, dark secrets and traumas that have left them twisted and misfigured. Issues, relationships, and incidents leap out of their past and hold them hostage, forever change to emotional pain. Events of long ago permanently alter these women The wounds might not be fresh, but the scars last a lifetime and never completely heals. So, this chapter is talking about you know, what this lady has passed through, a lot of things that has happened that nobody knows of, and that has you know grown to become who she is. There are parts in the book. We have Stuck on the Steps, and this Stuck on the Steps now are, you know, levels whereby the lady has gotten used to this pain and she doesn't know how to deal with it, and then she decides to shut down. And then you have affect the next generation. So we all know that Our experiences in life are an overflow of what we are going to pass to another person. Now you see a lady that has, you know, gone through this hurt, passing this to the next generation because she did not know better or she did not know how to handle these problems that she's faced with. na he goes further to say that these broken women find it difficult to maintain a relationship. So areas whereby they are now looking for somebody who can help to mend their broken hearts. You know, looking for men that will fill the void they felt all this while. But it's not for these men to feel it's meant for God to feel You find these women clean dress up and display themselves gracefully as exquisite pieces of fine cheer. But deep down, they know they are broken and they are looking for help. You see, this not only even in accomplished ladies. There are some movies that you you watch. I don't I can't remember this particular one I watched. So she seemed so so accomplished on the outside, but inside, she has been through a lot. Okay, yes. The name of the movie is Alter Ego. And Omatala was like the star actress in, in the movie. She was a lawyer. You know, outwardly people see her as a very successful lawyer, but in in inward, like when you come closer to know her better, she has this problem of you know um, sex. She was abused at a tender age, and so she couldn't, she no longer has control for her urge for sex. It just happens, and this time she's now <laughs> doing it in a way that any man that she sees she desires she goes for the person and then pays the person off so it's now like a habit which she couldn't control although she went for she was undergoing therapy but the person that was doing the therapy for her weren't using measures that were actually doing anything nice so the movie ended where she goes to you know the her abuser in a certain village that i don't know it was a very very dirty neighborhood and stuff So it was as though life had already dealt with the man. So the man happened to be a teacher from secondary school and all. So life was, was very unfair to him. So when I saw that part, <laughs> it was as though life, you know, had already, you know, paid him <laughs> for the bad he did to the girl. But the part I didn't like in the ending was the fact that she did not forgive the man but rather she just forgave herself and left the man to to die <laughs> to you know he begged for her forgiveness seeing her he begged for her forgiveness but she did not forgive him she just <laughs> watched him and you know that karma sort of thing but as i don't know it didn't go down well with me but that's the way the movie ended tragically So when she had gone to her abuser you know, to let go of everything that had been done to her, it's like she just you know, let go of all those pain, all those pain of how many years, but she did not forgive her abuser. Yes, that's part <laughs> I did not like. So that's that's the part about successful women where he said pain driving a push. Pain is driving a push. How can pain <laughs> drive a Porsche? It means successful ladies, successful ladies in different strata still have what they've been through and cannot share it with someone else. So that's it. Um, he also offered a prayer. He offered a prayer that could help you know. I'm sorry I'm fl- flipping the pages of my book, but I have to be exact in the information I'm giving you. So, yes, it's like I'm reading a book to you. So, he made this prayer. So, for anyone listening and you want to relinquish all your years of praying to God, just say this prayer with me. Say, Father, I admit that I'm hurting today. I know that I've been through pain and realize that all of it has not totally been recovered. Yet, I know that there are those that are worse off than me. Give me an opportunity to give encouragement out of my wisdom. As I give to others what I wish someone would give to me, I thank you for replenishing me and giving me living water. I confess my life is filled with stagnant water. All that has not leaked out of me is not moving forward. But today, O oh God, I stir up my waters. And through just shedding tears of depression, I thank you for blessing me as I, as I give to those who have need. Someone else needs this bed more than I. Now, devil, You have helped me in this bed long enough. In the name of Jesus, I will arise and be healed. In the name of Jesus Christ, prayed. Amen. If you said this prayer with me, I just want to argue with you that whatever load it is that you are feeling right in the depths of your heart, that the mighty one heals you beyond levels that you can understand. That He takes you on a journey because it is only Jesus Christ that understands us. Even if we explain it to men, they cannot understand us, but God understands. He saw everything that we passed through. But now He wants to hold your hand, He wants to walk with you, He wants to talk to you. So may He lead you aright in Jesus' name as you align. Amen. Uh, so we've come to the end of this podcast. I hope you enjoyed yourself. Um, hoping to see you in the next episode. Thank you and favor, and it's glad to have us all back. Thank you.